ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo na-edị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akara ndị baptizim Missionary Association nke mba afrịka gbara gburugburu n'ime ologweru nke dị n'ime obodo na yo steeti n'ime naijiria ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọzọ ka chineke gọzie anyị n'ụbọchị nketa gozibiga anyị n'oke dịgozi kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem anyị ga-eleba anya n'akwụkwọ ndị hibru isi nke iri na otu ga amaokwu nke asatawero na nke iri akwụkwọ ndị akwụkwọ nke pọl degara ndị hibru isi nke iri na otu amaokwu nke asatọ wee ruo na amaokwu nke iri ka anyị ga-agụ mgbe mgbe a kpọrọ abraham okwukwe ka o ji na ṅa ntị ịpụjie e n'ebe nke ọ ga-eje ịnara ka ọ bụrụ ihe nketa o wee pụọ n'amaghị ebe ọ na-eje okwukwe ka o ji biri dịka ọbịa n'ala nke ekwere e ya na nkwa dịka ala na-abụghị nke aka ya ebe o biri n'ụlọ ukwu ya na isak na jekọb ndị soro ya na-eketakọ otu nkwa ahụ n'ihi na ọ na-ele anya obodo ahụ nke nwere ntọala ahụ nke chineke bụ onye ọka ya na onye lụrụ ya ka chineke gọzie okwu nke a ka onye anyị ezi ngọzi mekwanye mkpụrụ n'ime anyị dịka o kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị na ịga n'iru n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isi okwu anyị ga-abụ ụdị okwukwe abraham ụdị okwukwe abraham na-abụ isi okwu anyị na ụbọchị nke taa chineke kere mmadụ n'oyiyi ya wee nyekwana anyị akọ na uche iji wee na-aga njem anyị n'ụwa nye anyị ụzọ na amamihe nke na aṅa ntị na-anụkwa n'olu ya dịka ụmụ ya na ndị nke ya n'ebe anyị gụpụtara abraham so nọ n'ala nke ndị nke ya na ụmụnna ya ma chineke kpọrọ ya oku iji wee mee ka ọ bụrụ onye nke ya oge ji wee mere ngwa ọlụ na onye nke oge ji wee gosi ntụziaka pụrụ iche okwukwe ka Abraham ji wee chineke o nweghị onye ọfụghị chineke na anya ụdị mkpụrụ na-abụ efu chineke mana uche ya na nghọta nke n'okwukwe ka o ji wefu chineke chineke wee na-agwa okwu wee na-aghọta wee na-anụ o wee bilie njem ọbụla dị nke iso chineke n'ụzọ ya mgbe a kpọrọ ya oku a e nwere ọtụtụ ihe mgbochi gasị ya na ijena ya mere dịka o wee chọọ nke gị ga-esi jụọ ọtụtụ ajụjụ ya dị ị na-eso onye ma ha ị na-eso onye fụfụ anya ebe ka o ya eje n'ụzọ nke ọtụtụ ajụjụ ga-adị ma ihe ndị a niile ka ọ gbachiri nkịtị papa na agụ wee were okwukwe wee sị dị ka ọtụtụ n'ime anyị chineke na-ezi ozi ma ọ na-akpọ oku ma ọ gwa ihe pụrụ iche ọbụla dị ka ihe dị iche na ihe mmadụ na-ahụ bụ ihe uche nke anyị na-egosi anyị anyị a na-agbagazi okwu chineke na-ajụ ajụjụ dịka ụfọdụ ndị ochie chụgasịrị a kpọrọ moses moses ya ka na ụdị ihe dịka esi na ya abụghị onye na-asụ nsụ na ya amaghịde eme nke ya amaghịde eme nke ọzọ ma chineke si ya na ya kwadoro gị maka ọnọdụ a ọ kpọrọ emechaa ọ bụrụ onye nke were okwukwe weso chineke wefụ na chineke ji ya wee nweta weta ngwa ọrụ ọbụla dị dọpụta ụmụazị israel na olu n'ala ijipt ọ kpọrọ jeremaya jeremaya si ya na ya bụ nwata si ya ga-ekwe na nka na ya tutu na-etinye n'afọ nne gị na ya nwa anụchago dịka onye amụma nye mba n'ime ọkpụkpọ okwu nke chineke etu o si dịrị mmadụ mmadụ na-enye eskuz dị iche iche iji wee mee iji wee gụpụ onwe na ọrụ nke chineke iji wee gụpụ onwe na ụzọ nke chineke chọrọ iji wee kwara ngwa ọrụ maọbụ mee ihe ịrịba ama dị iche iche ile anya efu na ịbara onwe gị uru chineke ihe chineke na-achọ n'ụwa ma na ndụ nke mmadụ bụ ịbara bara gị uru ọbụla dị karịsịa ịbara chineke uru bara obodo gị uru bara nzukọ kraịst uru ọ bụghị nnọọ jos nnọọ ka ebe nnọọ bụọ bie n'ụwa dị ka onye na-enweghị ebe ọ na-eje kama ka e bụrụ onye nke ya bara obodo uru bara chineke uru karịsịa n'ihi na ihe a bụ ihe chineke ji wee kee mmadụ na chineke ji wee ihe gị ebe dị n'ebe ahụ ị nọ ebe na-azụ ahịa ma ebe na-agụ akwụkwọ ma ebe ibi o nwere ụzọ na atụmatụ na ihe chineke chọrọ ka ịrụ ọrụ ya na ndụ a abraham wee bụrụ onye nke ji okwukwe wee so chineke bụ onye nke tọrọ ntọala ọbụladị onye nke si ije n'ala nke na ọmaghị chineke oziwogo ozi ihe ya emere gbagogo ihe bụ ebumnobi ya o ji wee kee gị ịjụgo e ajụjụ ma matawu ebumnobi chineke ji wee tinye gị n'ụwa mọta gị n'ezinụlọ gị mọta gị n'obodo ahụ ị nọ ọbụnadị ka mgbe dị ka mgbe a ile anya na ndụ nke esta ife na modekai gwara ya si ya na ịnọ n'oge ugbu a maka ihe nke chineke chọrọ iji wee mee mgbe o ji ghọta ihe mgbedeka ya na-akọwa wee bụrụ onye nke chineke ji wee mere ngwa ọrụ bụ onye nke nwere mgbapụta ndị juu ọbụla ndị mgbe ha achọ ikpe ikpochapụ ha n'ala nke ha nọ n'obodo nke peshia ile anya fụ na onye ọbụla nọ n'ụwa nwere atụmatụ nwere ihe chineke ji kee ya nwere ọlụ chineke tiri onye ahụ n'aka ejugo chineke ọlụ nke gị o tiri gị n'aka na ihe nke ihe mere na ntụmatụ na ụdị eru nke ọ chọrọ ka gụnwa tii na ka gụnwa ghọta ihe ndị a niile bụ ajụjụ ị ga-ajụ onwe gị ka ị onwe gị n'ọnọdụ nke chineke chọrọ ka ị wee bara chineke uru n'ihi na okwukwe ka abraham ji wee bụrụ nke nwere nketa nke chineke okwukwe ka abraham ji wee bụrụ onye nke mụtara azik okwekwanị ka o ji wee sogide ụzọ nke chineke wee bụrụ onye nke chineke ji wee tọọ ntọala dị obodo Israel wee ruo n'ụbọchị nketa n'ime ihe ndị a niile enwego ụdị okwukwe nke Abraham ị na-agbagha okwu nke Chineke ị na-ajụ ajụjụ dị ka ndị ochie o ji esi anya ji eme lee mgbe Chineke si na ọ bụla ka amụọ Jọn ọbụladị na zakarịa na n'obe onye isi nchụaja o wee ajụjụ si ụdị si anya agwa ya adị n'akwụkwọ Luk isi nke mbụ mmụọ nsọ nke chineke bịara mbụ mmụọ chineke bịara izi zekaria ozi gbasara ọmụmụ jọn o wee na-ajụ ajụjụ ọbụla dị na elemere na o amatakarịsịa karịsịa dịka onye isi nchụaja mgbe ọ jụrụ ajụjụ na na-enweghị okwukwe emere ka ọ bụrụ onye nke dara ogbi ọbụladị wee ruo mgbe amụpụtara mgbe a mụrụ Jọn n'ihi na ọ bụ na emeghị etu a o nwere ike iji ọnụ ya wee kwuluo ma mebie atụmatụ nke Chineke mana Chineke bụ ọmama amasị amasị onye kachasị machasịrị ihe niile wee sị ka ọ dị etu a o wee mee ka ọ bụrụ onye dara ogbe ruo mgbe a ga-amụpụta Jọn ka ọ ghara iji ọnụ ya wee mebisi atụmatụ ma ọ bụ ihe nke chineke dịrị na tigwe na na ọ bịa na mmezu onye dịrị gị etu a ebu onye na-ajụ ajụjụ ma ọ bụ onye na-akagbu na-achọ ịkagbu atụmatụ nke chineke n'ime ndụ gị na obodo gị ma ọ bụ eru nke chineke tụchara ị na-asị a ga-esi anya ji eme nke mata mata na okwukwe ka ị ga-eji wee nata nzọpụta okwukwe ka ị ga-eji wee bi ndụ n'ime nzọpụta okwukwe ka ị ga-ejikwa na iwe gbagide ọsọ eluigwe a wee ruo okwukwe ka ị ga-eji wee baa alaeze eluigwe ọ bụ na ị nweghị okwukwe dị ka o si wee kwesị ịma na ịka bidobeghị ịma na ya ayọ chineke ka onye gị amara iji wee bi ndụ nke okwukwe onye gị amara iji wee jee ije nke okwukwe onye gị amara iji wee jee ozi n'ime okwukwe webiri okwukwe n'ihi na a sị na ọ bụ na enweghị okwukwe ịma na ị gaghị emezu dị ka chineke si wee chọọ akwụkwọ nke hibru ebe anyị gụpụta si na okwukwe ka eji wee chineke ọ bụ na enweghị nke a ebe ọ bụla ị nọ n'ogodo ugbu a ihe anabata jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta kwuo ka eji wee nabata ọ bụrụ na adịkwa adịka onye gị na nzọpụta gị ma a na ebutego ịgba ọsọ nke a ị ga-agbagịtekwa na were ọgwụ dị kwesịrị ekwesị mata na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life wọld redio ministri mata na unu nwee ajụjụ maọbụ ka na-akọ mgbaama unu ga-enweta n'igwe okwu 080 56719493 maọbụ ka na 081 329 00111 ka udo nke chineke dịchasịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe amen